atụala mara mmadụ atụala ofekere ofere isi n'ọfịa okirikiri ka a na-abụ ukwu ose adịghị ara ukwu enu azụ ajamafu udele imana ife mere ebe ndị mmụọ agadi nwaanyị daa nda ada na-abụ akpụọ ife obu n'ụkpọ ọnụ ha igbo mụrụ nze m ọzọ atụwana m dịka ọnwa ka m bịa wetara unu the latest update ife na-eme nke ukwuu n'ebere mba ụwa ya bụ ife bụ maka gịnị na Shimarin temple Ofia Fulagu nwere mwute n'ife Ayaya mere ọ gwakwara Ayaya Nando si a na ọ na-enye ya 24 hours to come outside to apologize ndị ọdịnala na ndị omenala the great Shimarin temple kwuru si na Ayaya Nando emelugo omenala o melugo ọdịnala na onyenwe abụ the great temple bụ onye izizi wepụtara ọdịnala na omenala n'iru akwụkwọ a na-akpọ Facebook page ka e wee si na e wee mee gịnị zụọ ụmụnna anyị ndụ gbasara ụmụnna anyị ife ha amarọ mana ka ọ si wee dị na ọ si na ọ na-enye igwe yara ndụ 24 hours nwanne m nwoke gakwa n'iru wee si okongwu dibịa ebe ọbụla ị nọ mbọsị ọbụla ị chọrọ ịbata gị bịa na asaba na ọ ga-enye gị unu free of charge nwanne m nwoke kwucha ya bụ ife otu nkeji ka o si wee gachaa ife o kwutere den onye eze jizọs binye n'okonu si na na ya nwa ama nkwe na ya bụ ife igwe aya ya na ndo mere na ya bụ ife ka a na-akpọ nsana na ya bụ ife adịrọ ke ka o ji esi wee tre to life na ọ ga-ekpochapụ famili okongwu na ụmụnna ya si na ọ na-enyekwa ya 24 hours ka ọ bịa mee gịnị ka ọ bịa prọjis ya failure to do that na ọ ga-enwe ife a na-akpọ polis ales nke anya bụ onye eze jizọs na-akwụchi anya bụ okwu den anụ na eve na na ndụ mmụọ na-apụ apụ hmm? otu nwa a na-asụ ụnụ nnọọ chetakwanụ na anụ na eve bụ ofu nwa nwoke pinitere onu na onu kwue sị na nnamdị karụ ga-apụtarịrị na nnamdị karụ ga-apụtarịrị anụ na eve apụtago n'ọgbọ ka o kwue ka o si wee dị ọ sị n'eziokwu n'eziokwu na ife onye eze jizọs mere n'iru akwụ na ya nwe alaikighi ya kee ka o ji esi wee na-akparị nwanne ya nwoke bụ igwe aya ya na ndụ kee ka o ji esi wee na-akọcha ya si na ọ jụkwara ajụjụ na esibe ya ejebe onye na tupu ọ na-eme ife na ajụjụ si na abụ bụ anụneve na nando bụ onye megini onye wepụtara okongwu wee kpanye igwe aya ya na ndụ si na okongwu dibịa emetere ya ọ gakwara n'iru wee sị onye eze jizọs na ọ bụrụ na ị nwere pawa gị mee gịnị gị bịa chalenji ya na ya nwa the full time loaded for you nwanne m aha kara aka amalilata ugo eberugo na mgbawu oge erugo oge onye nwe ga-ama ụmụnne m ọ bụrụ na unu chọrọ ịmata ife ozi a ka o si wee kwụrụ ma gbatakwuru na nke ikpeazụ a gaanụ n'ife peji shimali Temple gaanụ n'ife peji onye eze Jizọs ma gakwanụ n'ife Anụneve na Nando ka unu nweta ya bụ ife mana tupu unu anapụ n'ife ozi ma asị m unu unu tụsara m ozi a tụsara m ozi a ka ụmụ nwanne anyị si ya wee nweta ife ndị be anyị ọ bụ ma m nwa sị m na ọ ya aka mma ka eme gịnị ka edozie okwu a ka akwọ mmiri a oge ọ dị n'obu ọkpa maka nkatamarụ na mkpatamarụ pụkwa ife ndị be anyị ya asị na fa chọrọ ọ gwụsịa ka ọha n'onu onye nwere ntị na anwụrụ ozi eziri anwụrụ ọkụ orugo igwe ụmụnne m sonye n'ife na-eme na m Facebook page ama YouTube page ma tinyere m akara subscribe igbo mụrụ nze m ọzọ ndewonu